Mark isi nke iri na ise ngwa ngwa n'ụtụtụ ndị isi ntụaja ha na ndị okenye na ndị ode akwụkwọ na nnọkọ ikpe dum gbara izu wee kee Jisọs abụ. kupu ya jee rara ya nye n'aka Pailet Pailet wee jụọ ya sị gị onwe gị eze ndị o wee za ya sị gị onwe gị bụrụ aja wee na-ebo ya ọtụtụ ebubo Pilet wee jụkwa ya ọzọ si ma Jizọs azaghị ihe ọbụla ọzọ ya mere na o juru Pilet anya ma n'ememe ọ na-arapụrụ ha otu onye mkpọrọ onye ha na-arịọ n'aka ya ma otu onye dị a na-akpọ Barabas onye kerere ya agbụ ya na ndị biliri imegide ndị isi mmadụ ndị gbukwara mmadụ na mbili ahụ igwe mmadụ ahụ wee rigo malite ịrịọ ya ka o mee dịka ọ na-emere ha Pilet wee za ha si, na-achọ n'ihi na ọ maara na ndị isi nchụaja raara ya nye n'ihi egwu ma ndị isi nchụaja kwaliri igwe mmadụ ahụ ka ọ rapụrụ ha Barabas karịa Jizọs ma Pilet zakwara ọzọ sị ha ọ bụ gịnị ka m ga-emekwa onye ahụ na-akpọ eze ndị Juu ma ha tikwara mkpu ọzọ sị Pilet wee sị ha n'ihi na o mere ihe ọjọọ gịnị ma ha tipigara mkpu okwe sị ma Pilet ebe ọ na ezute ime ihe ga-atọ igwe mmadụ ahụ ụtọ n'obi ọ rapụrụ na Barabas o wee rara Jizọs nye mgbe ọ bịasịrị ya ihe ka e wee kpọgide ya n'obi ndị agha wee buso ya gaa baa n'obi nke bụ Pretoria ha wee kpọkọọ otu ha dum ha wee yikwasị ya uwe ododo mgbe ha kpasịrị okpu mmeri nke eji okwu mee ha were ya kube ya n'isi ha wee malite ikele ya sị ekele eze ndị Juu ha werekwa amị na-eti ya n'isi a na-akwụsakwa ya ọnụ mmiri ha wee gbuo ikpere na-akpọ isi ala nye ya mgbe ha mesịrị ya ihe ọchị ha wee yipụ ya uwe ododo ahụ wee yikwasị ya uwe ya niile ha wee tupu ya ka ha kpọgide ya n'ebe ha wee jide otu onye nke na-agabiga ka o soo ha ka o wee buru obe ya bụ Simon onye Sairi nna Alexander na Rufus nke si n'azụ obodo ahụ bịa ha wee kuru ya bịa n'ebe a na-akpọ Golgota nke bụ ma asụgharịa ya ebe okpokoro isi ha wee chee n'iru ya mmanya vaịn nke a gwara ma ma ọ naraghị ya ha wee kpọgide ya n'ebe kekwaa uwe ya n'etiti ha na-efe nza n'elu ha nke onye ọbụla ga-ewe ma ọ bụ oge awa nke atọ ha wee kpọgide ya n'obe edekwasịkwara ndekwasị nke ihe eboro ya eze ndị juu ha kpọgidekwara ndị ikom abụọ tinyere ya ndị na-apụnara mmadụ ike otu onye n'aka nri ya na otu onye n'aka ekpe ya e wee mezuo ihe edere n'akwụkwọ nsọ nke sị ọ bụkwa na ndị na-emebi iwu ka a gụrụ ya ndị na-agabiga na-ekwulukwa ya na-efufe isi ha na-asịkwa ehe gị onye na-akwatu ụlọ nsọ anyị onye na-ewukwa ya n'ụbọchị atọ zọpụta onwe gị si n'elu obe rịdata otu ahụ ka ndị isi nchụaja na-ekwukwa ebe ha na ndị ode akwụkwọ na-eme ya ihe ọchị n'etiti onwe ha sị ọ zọpụtara ndị ọzọ ọ pụghị ịzọpụta onwe ya ka kraịst eze izrel si n'elu obe rịdata ugbu a ka anyị wee hụ kwerekwa ndị a kpọgidere ya na ha n'obe na-atakwa ya ụta mgbe o ruru oge awa nke isii ọchịchịrị wee gbaa n'ala ahụ dum ruo oge awa nke iteghete n'oge awa nke iteghete jizọs wee were oke olu tie mkpu sị eloi eloi lama sabatani nke bụ ma asụgharịa ya chineke m chineke m gịnị mere iji rapụ naanị mụ ụfọdụ n'etiti ndị guzoro nso mgbe ha nụrụ ya ha wee sị lee ọ na-akpọ Elija otu onye wee gbaa ọsọ were mmanya vaịn gbara ụka gbaju sponge tụkwasị ya n'amị nye ya ka ọ ṅụa sị rapụnụ ka ihu m elija na-abịa iwedata ya n'obe ma jizọs mere ka olu ya dasie ike o wee kụbie ume akwa mgbochi nke ụlọ nsọ chineke wee gbawa iberibe abụọ site n'elu ruo ala ma mgbe ọchịagha na-achị ọgụ ndị agha ise nke guzoro nso na ncherịta iru ya hụrụ na o kubiri ume otu a ọ sị n'ezie nwoke abụọ bụ ọkpara Chineke ndị inyom dịkwa ndị nọ n'ebe dị anya na-ekiri n'etiti ha ka Mary Magdalini na Mary nne James nke nta na Joses na Salomi nọ ndị na-eso ya mgbe ọ nọ na Galili na-ejekwara ya ozi na ọtụtụ ndị inyom ọzọ ndị soro ya rigoro Jerusalem mgbe o ruru anyasị ugbu a ebe ọ bụ nkwadebe nke bụ ụbọchị bụrụ ụbọchị izu ike ụzọ Josef nke Aramatia wee bịa onye bụ onye nnọkọ ikpe onye a na-asọpụrụ onye ya onwe ya na-echekwa alaeze Chineke o were anya ike bakuru Pilet rịọ arụ Jisọs o wee ju Pailet anya ma ọ bụrụ na ọ nwụrụwori o wee kpọọ ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise bịakute ya ọ jụọ ya ma ọ dị anya mgbe ọ nwụrụ mgbe ọ matara site n'ọnụ ọchịagha ahụ na-achị ọgụ ndị agha ise o wee rara ozu Jisọs nye Josef n'efu o wee zụta ezi akwa ọcha mgbe o budatasịrị ya o wee kee ya n'ezi akwa ọcha ahụ tọgbọ ya n'ili nke egwuwararị n'oke nkume o wee kpọree otu nkume kwachie ọnụ ụzọ ili ahụ ma Meri Magdalini na Meri nne Joses hụrụ ebe ọ tọgbọrọ ya